nụnọ ọrụ (at the office) nụnọ ọrụ (at the office) anyanwụ ezigbo ọyị kedu ka ị mere? anyanwụ ezigbo ọyị kedu ka ị mere? obiọma, ọmalịcha enyi m. adị m mma, obiọma, ọmalịcha enyi m, adị m mma. Biko, o nwelu ife m chọọ ka i meelụ m. Biko, o nwelu ife m chọọ ka m. Ngwanụ gawa n'iru. Ngwanụ gawa n'iru. O nwelu ụnọ olili dị nso nka a? O ụnọ olili dị nso nka Agụụ na-agụ m, agụụ na-agụ m. Ọ ife ị chọọ, ife ị chọọ. Waa! Akpịlị na-akpọkwu m nkụ. Wa! akpịlị na-akpọku m nkụ. Nye m obele oge inugo Nye Nsogbu adịrọ, nsogbu Enyena onwe gị nsogbu. nwee nke dị n'iru ụnọ̀ọlụ anyị. Enyene onwe gị nsogbu o nwelu nke dị n'iru ụnọ̀ọlụ anyị. Ebe ahụ àmàkwà mma, ebe ahụ àmàkwà mma, ee, ee. va amakwalụ eshi nli va amakwalụ eshi nli ee ee anụgo m oo anụgo m nwaanyị ọma mgbe anyị luru ebe ahụ ọ ya amasị gị rinne nwaanyị ọma Mgbe anyị lụrụ ebe ahụ, ọ ya-amasị gị rinne, ịnụgo? “Oo, anụgo m, oo, m, ngwa emechago m bịa ka anyị fụ, ngwa emechago m bịa ka anyị fụ.” have come to the end of today's video. Please don't forget to hit the like button, the subscribe button, and turn on your notification bell so that whenever I make new uploads, you always be the first to be notified. I hope you enjoyed yourself. bye